AWR Adventist World Radio radio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ Chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-ejiwe nwee nnọkọ ohere nke anyị ga-ejiwe eji leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ahụike na okwu nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe irute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwaanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ahụike biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa igbo onye ọma na-ege ntị ndewo ana m ekelekwa gị ọzọ n'ụbọchị nke taa jikwa obi ụtọ na-anabata gị n'ihe omume nke dịrị anyị bụkwa okwu nke ndụmọdụ nke ahụike gị onye na-ege ntị gị nwanne m nwoke na nwanne m nwaanyị obi dị m ụtọ na anyị soro okwu ndị a rue ụbọchị nke taa anyị ga-achịkọta okwu nke gbasara iwulite onwe anyị elu site na obubu ọnụ ụbọchị taa ka anyị ga-achịkọ ya ọnụ biko o nwere ọtụtụ ihe ndị nke ahụ anyị na-agwa anyị mgbe ọbụla anyị bara n'ọnọdụ nke obụbu ọnụ ma ahụ anyị abịa bụrụ ihe na-achọ iri ihe bụrụ ihe na-ahụ onwe ya dịka ihe nọ n'ahụhụ a na-eme ka anyị mara na ihe ndị a abụghị eziokwu ọ dịghị n'ahụhụ anyị nọ ahụ gị ga-agwa gị sị gị na nsogbu nke ị na-enweta n'ihe a karịrị ihe ọ bụ ma ọ bụ ihe nlụpụta ya ọ bụghị n'ezi ya na-eme ka anyị mara sị na na naanị ihe obụbụ ọnụ a na-eme bụ itinye anyị na nsogbu ahụ anyị na-eme ka anyị mara sị na ụdị nramahụ ụdị isi ọwụwa ụdị ume nke na-agwụ anyị na obụbu ọnụ a bụ ihe nke na-esi na Chineke achọkwa ka anyị were ya gaa n'ihu na anyị kwesịrị ịkwụsị ya ọ bụghị n'eziokwu ahụ gị ga-agwa gị sị ị hụọna onye tinyere onwe ya n'ụdị ntaramahụhụ a mbụ ahụ gị ga-eme ka ị mara sị ọ dịghị onye maara na ị na-ebu ọnụ na ọ kara gị mfe na ị pụrụ ugbu a n'ime ya mewere onwe gị ihe chọrọ ime karịa itinye onwe gị n'ụdị ahụhụ dị otu ahụ o nwere ike sị gị nke ka nke ọkwa ana m eme ihe ndị ọzọ ndị kwesịrị ime ka ahụ m nọ n'udo nke ọma ana m aṅụ mmiri ana m anata ikuku ana m anya anwụ ana m ezu ike ana m ebu ọnụ na-ekpekwa ekpere mgbe ụfọdụ kedụzi ihe bụ nke a ahụ gị gasị gị ọ ga-akpụ onwe ndị a chọrọ ka ha bụ ọnụ mmụọ aka m adịghị na ya obodo uru gịnị ka a na-erute na n'obụbu ọnụ a gị onye na-ege ntị mgbe ihe ndị ya na-abịa biko lebara onwe gị anya ekwela ka ihe ọma nke anyị bidoro bụrụ nke ị ga-egbubi na-erughị eru ọ bụrụ na ị nọ nso ebe usekwu gị dị biko si n'ebe ahụ pụta were akwụkwọ nsọ gị leba anya n'okwu nke Chineke gụọ ya ọ bụrụ na ị nwere oroma nke anyị na-akpọ lemon maọbụ ndị bekee na-akpọ lemon tinye ya na mmiri nke na-aṅụ n'otu iko ṅụọ biko mee gị onye na-ege ntị ka obi gị bụrụ na ihe ahụ nke ị na-eme na ihe nlụpụta nke ọ ga-enye gị ọ bụrụ na ị na-eme ihe ndị dị otu a ị nwee ntakịrị ohere chi ụzọ nhitụ ụra ntakịrị pụọ n'ezi gagharịa njem mee ka anwụ mesa gị ọ bụrụ na ike dị gị ọ bụrụ ihicha otu ihe n'ụlọ gị bido lụwa ụmụ ntakịrị ọlụ ndị nke na-agaghị eme ka ume gwụ gị ọ bụrụ biko ọ bụrụ na ime ihe ndị a ọ gaje gara anyị nke ọma kedụkwanụ otu anyị ga-esi wee pụta site na obụbu ọnụ ana m eme ka ị mara sị na ịpụta na obụbu ọnụ anyị dị mkpa ebe ọ dị ukwuu dịka obụbu ọnụ ahụ n'onwe ya ọ bụrụ na isi na obụbu ọnụ na-apụta gị onye na-ege ntị pụtachaa na obụbu ọnụ laghachi vụrụ onwe gị tụba n'ime ihe oriri ihe ndị nke ahụ ị na-achọ ụzọ isi ewepụ n'ime ahụ gị ka tụba onwe gị na ya ịmaghị na ọ dịbeghị ihe ị mere nke a bụ ugboro abụọ m na-ekwu okwu a n'ihe omume anyị nke dịrị ụbọchị ndị a ọ dịkwa ihe ị mere ịlala ihe niile n'iyi n'isite n'obụbu ọnụ pụta bụ n'ezie mgbe ị kwesịrị ịkpachapụ anya inwe nlekere anya ebe ọ dị ukwuu n'ihi na ahụ gị aghọwo ihe ewugharịrị ewugharị ọ dịkwa mma iweta ihe ndị ahụ nke a na-achọ otu a gị mee ya were bịa gwagbuo ha biko jide ntị gị aka ọ dịkwala mgbe isi n'obụbụ ọnụ pụta gaa rifee ihe oke ọtụtụ n'ime anyị na-eme ya o si n'obụbụ ọnụ pụta ya adaba n'ime nri rifee ihe ọbụla nke ọ hụrụ oke n'ihi gịnị ọ nọ na agụ ọ bụ ezie na ahụ gị ga-agba ferefere ya dị ka anya gị dabara n'ime ma ọ dị ihe ndị ahụ mere naanị nwa mgbe gaa hụ na ahụ gị ga-eruchikwa ọ ga-ewe naanị nwa ntịntị mgbe ahụ gị erichie udo nke ahụ ị chọrọ nke ịbụ ihe isi na-ebu ọnụ ga-abịa n'ime ndụ gị biko ejila nri nke siri ike apụta n'obubu ọnụ chọọ ihe dịka mkpụrụ osisi dịka anyị na-ekwu ya ma ọ bụ akwụkwọ nri ndị nke esitụrụ jem ndị nke ahụ bụ esitụ ya jem gị were ha rie ya enye ahụ gị ihe nke ọ chọrọ ejila ihe ọbụla etinyere na komkom akwụsị obubu ọnụ ọ bụ ihe jọgburu onwe ya etinyela ha n'ọnụ gị ihe ndị a etinyere na komkom bụkwa ihe ndị ahụ kpatara ihe anyị ji bụrụ ndị na-ana anọ n'ahụike anyị na-achọ ụzọ anyị ga-esi wee wepụcha ha n'ime ndụ anyị biko ọ bụrụ na ị na-apụta n'obụbu ọnụ ọ ga-adị mfe ma ọ bụrụ na ị ga-ejisi ike were ihe dịka ụzọ mkpụrụ osisi atọ ọ bụrụ na ọ dị mfe inweta nke a na-akpọ egusi mmiri a anyị na-ahụ n'ahịa anyị ebe niile chọọkwa ihe dịka ọkwụrụ bekee ma ọ bụ pọpọ ka ịchọọ mkpụrụ osisi nke akwa a na-ebubata n'obodo anyị a na-akpọ apụl iwere ha mekọta were pụta n'obubu ọnụ ọ ga-enye aka wulite ahụ gị ebe ọ dị ukwuu karịa mgbe iji nri nke siri ike wee bido n'ihi na ọtụtụ n'ime anyị ngwa ngwa ha pụtara ya adịghị ha ka ụwa agwụla ka erisichala ihe dum nke bụ ihe oriri ọ bụghị otu ahụ jisi ike gị onye na-ege ntị marakwanụ na ọ dị ihe ị na-ele anya ya mgbe ị banyere n'ụdị obụbu ọnụ a mmekọrịta nke a pụrụ iche n'ihi na a kpọrọ gị ka ị nyere ndụ gị aka ndụ nke ime mmụọ na ndụ nke elu ahụ mara na ị na-achọ mgbasi ike nke pụrụ iche site n'ebe Chineke nọ ị chọrọ ka ahụ gị bụrụ ihe wugharịrị ị chọrọ ka anya gị na-ahụ ụzọ nke ọma ị chọrọ ka isi gị echiche gị obi gị ebe niile bụrụ ihe akpakọrọ ọnụ nke ọma n'ihi ya lefuo anya ụdị ike ọgwụgwụ nke ị na-enweta site na ya mara na ọ bụ ihe na-anaghị adịgide adịgide nwa mgbe ihe ndị a dum ga-ewere ọnọdụ gị bụrụ onye weghachikwara ahụ gị n'otu o kwesịrị ịdị ma buru n'obi sị na ihe nke na-enweta ma ọ bụ uru ị na-erita site n'ọbụbụ ọnụ karịrị ihe nke ị na-akpọ nsọ maọbụ nke ahụ gị na-agwa gị ma ọ bụ ndị ọzọ na-eme ka ị mara sị na ọ bụ nsọ biko ọ dị otu ihe dị mkpa ọ dị ndị na-ekwesịghị ibu ọnụ a na-eme ka anyị marasị ọ bụ onye bụ onye na-ekwesịghị ibu ọnụ nwaanyị ọ bụla dị ime ekwesịghị ibu ọnụ n'ihi gịnị nwa nke nọ ya n'ime afọ ga-anọ n'ahụhụ ma ọ bụrụ na ọ na-ebu ọnụ ọ ga-enye nwaanyị ahụ udo ọ ga-abụ onye nwere ahụike onye ọbụla nke ahụ na-esi ike gị onye na-ege ntị ekwesịghị ibu ọnụ n'ihi gịnị ọ ga na-aṅụ ọgwụ ọgwụ ndị a bụ nke ga-eme ka ọ kpata ahụ ya n'aka n'ihi nke a o kwesịghị ịṅụ ọgwụ n'afọ okpokoro ọṅụ ọgwụ n'afọ okpokoro ọ ga-ebutere anyị okoro n'ihi ya ihe ọbụla nke ga-etinye anyị na nsogbu ime ka anyị ghara ịhụ uru nke ihe nke anyị na-eme dị mma ka anyị hapụ ya nwa chineke na-ege ntị ị ma na ngọzi dị n'ime ibu ọnụ gbalịa mee ya nwee obi ọcha chineke ga-aza ekpere gị chineke ga-agọzi gị ọ ga-anụ akwa gị imela onye okenye eze nlewemchi na ndụmọdụ nke ị nyere anyị n'ụbọchị taa gbasara ahụike anyị na-asị ka chineke dọnyere gị ka ọ gọzie gị ka o nye gị ogologo ndụ na ahụ isi ike n'aha jizọs amen ezi enyi m mara na ọ bụ n'ụlọ mgbasa ozi adventist world radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị rutena anyị nso n'ụzọ dị otu a 070 63 637224 070 maọbụ gị detara anyị akwụkwọ email adreesị anyị bụ awrnigeria at yahoo at maọbụ awrnigeria at gmail at gmail dot com ezi enyi m na-ege ntị ka anyị wetara gị abụ ọma nke ga-ewuli mmụọ anyị ma nabatakwa onye mgbasa ozi Pita Ikonta onye ga-enye anyị ozi ọma nke sitere n'ime akwụkwọ nsọ na ndị mmadụ na-enye gị ndị bi n'ụwa na dị mma Chineke na ebube gị kpuchiri ndị na-atụ egwu gị bịanụ onye okike cheta onye amara mata na ịdị mma gị bụ na-anyụdo n'ọnụ ezi Chukwu gị bụ ikere ihe okike gị niile chọọ ha mma ịdị mma gị ka izipụtakwara n'okike gị gọzie ndị na-aja gị mma Chineke nke igwe na ala nara ofufe n'ikpere ndị mmụọ na-egbu ndị bi n'ụwa na-akpafe gị onye ebere Chineke na ofufe gị bụ ndụ nye ndị na-atụ egwu gị bịa n'okwu onye okike cheta onye amara mata na ndị na-efe gị ga-ahụ udo n'ọnụ ezi Chukwu gị bụ ikere inye okike gị niile chọọ ha mma ịdị mma gị nke izipụtakwara n'okike gị gọzie ndị na-aja gị mma Chineke nke igwe n'ala tọọ ntị n'ala bịa nara ọchụcha aja nga ndị bi n'ụwa bulie ya elu onye na-efe ya na ebube ya kpuchiri ndị na-atụ ya bịa n'otu onye okike bata onye amara n'ọdụ n'etiti ndị gị ginye udo n'ọnụ. ezi Chukwu ka bụ ikere ihe okike gị niile chọha nwanne anyị nwoke ka gbara na ndị otu ya unu emeela na abụọma ọma nkunu nyere anyị n'ụbọchị taa anyị na-arịọ amara na ngọzi chineke ka ọ dakwasị unu na ezinụlọ nọ n'aha jizọs amen imeela na abụọma ọma nke ezi enyi m mara na ị nwere ike ige ozi ọma nke na awr.org chekwụta itinye asụsụ igbo onye ọma na-ege ntị n'ọnụ nwayọ mgbe onye mgbasa ozi ga-ewetara anyị ozi ọma nke sitere n'ime akwụkwọ nsọ gee ma nata ngọzi dị n'ime ya ụmụnna anyị n'ime chineke udo dịrị unu ka onye nwe anyị gọzie unu n'aha jizọs n'ụbọchị nke taa anyị na-abịarute nso iwetara gị okwu chineke anyị ga-eleba anya n'ihe dere n'akwụkwọ nsọ site n'akwụkwọ abụ akwa isi atọ amaokwu iri abụọ na abụọ ruo na iri abụọ na isii akwụkwọ abụ akwa isi atọ amaokwu iri abụọ na abụọ ruo na iri abụọ na isii ka anyị hụlata isi kpere Chineke onye nwe anyị biko nye anyị ike nye anyị ume gị na anyị n'oge awa kwee ka ihe ọmụmụ anyị nke ụbọchị nke taa bụrụ nke ga-ewetara anyị udo n'ime obi anyị ka e wee si otu a gọzie anyị mee ka anyị bụrụ ụmụ gị n'aha Jizọs onye nwe anyị amen n'akwụkwọ abụọ akwa isi atọ amaokwu iri abụọ na abụọ ọ sịrị otu a o sitere n'ebere niile nke Jehova na-emeghị ka anyị gwụsịa n'ihi na obi ebere ya niile agwụghị ha dị ọhụụ kwa ụtụtụ ihe eriri nne ka ikwesị ntụkwasị obi ya bụ oke m bụ Jehova ka mkpụrụ obi m sịrị n'ihi nke a ka m ga-echere ya ka onye nwe anyị gọzie ihe ọgọ n'aha Jizọs ọ dị otu akụkọ nke mụ onwe m gụchara n'ụbọchị ndị gara aga otu nwatakịrị nwaanyị a na-akpọ ya Daen Daen bụ onye maara ka esi eme ka onye nkụzi ya obi tọọ ya ụtọ nke ukwuu Daen bụ onye na-agbalịsi ike iji hụ na ọ dịghị ihe ọ o mejọrọ emejọ n'ime ndụ ya ihe ọ bụla nke asị ya mee ọ na-agbalịsi ike ime ya ka ọ dị kpọmkwem ya mere otu ụbọchị wee rue den bụ onye kwesịrị inye onye nkụzi ya ihe o dere n'akwụkwọ ngwa ngwa o were akwụkwọ ya na-ede ihe ọ dịghị anya ya bịa hụ na ihe o dere n'akwụkwọ ekwesịghị ekwesị na ọ dịghị dị ka ya onwe ya chọrọ ya otu a nwatakịrị ebido ibe akwa ọ nọ n'ibe akwa nke ukwuu ka a ga-asị na obi na-etiwa ya etiwa onye nkụzi ya bịarutere nso bịa sị ya Diane gịnị bụ mkpa gị gịnị na-esogbukwa gị Diane wee tisie mkpu ike sị onye nkụzi emebiela m akwụkwọ m biko mere m ebere nye m akwụkwọ ọzọ n'ihi na akwụkwọ nke m ji na-ede ihe emebiela m ya onye nkụzi ya wee lee ya anya bịa nwụọ ọmịiko n'ahụ ya ya were mpempe akwụkwọ ọzọ wee nye Diane Diane wee sotu a bụrụ onye nwere obi ụtọ n'ụbọchị ahụ wee laghachi n'ebe ọ nọ ma dezie ya edezie bụ ihe ahụ nke kwesịrị ide gị onye na-ege ntị dị ka anyị si na isiokwu anyị bụ ọ dị ọhụụ kwa ụtụtụ ọ dị ọhụụ kwa ụtụtụ bụ isiokwu anyị a Chineke bụ onye obi ebere ọ bụ onye nwere ọmịiko anyị nwekwara onye nzọpụta nke jupụtara n'obi ebere obi ebere ya adịghị agwụ dịka akwụkwọ nsọ gbara anyị ama n'ihi na ọ sị na o sitere n'ebere niile nke Jehova na-emeghị ka anyị gwụsịa ọ bụrụ na Chineke enweghị obi ebere n'ezie n'ezie nwanne m nwoke nwanne m nwaanyị anyị ga-abụ ndị ihe ọjọọ ga na-eme kwa ụbọchị ma site n'obi ebere nke Chineke emeghị ka anyị gwụsịa ọ bụrụ na gị onwe gị tụgharịa uche n'ihe gị onwe gị mere n'ụbọchị ndị gara aga na ihe gị onwe gị mere ọbụladị n'echi gara aga na ihe gị onwe gị mere ọbụladị dị n'oge awa ndị gara aga ị ga-ahụta na ma ọ bụghị naanị na obi ebere Chineke anyị onwe anyị gara agwụsị n'ihi na obi ebere ya adịghị agwụ ya mere akwụkwọ nsọ ji na-agbara anya ma sị ha dị ọhụụ kwa ụtụtụ o rikwere nne bụ ihe ọma nke Chineke na-emere ndị ya n'ihi na ikwesị ntụkwasị obi nke Chineke bara ụba nke ukwuu ọ karịrị ka mmadụ ọbụla kwesịrị ịmata dịka e nyere Dayen akwụkwọ ọhụrụ n'ihi na o mebiri akwụkwọ nke mbụ otu a ka Chineke na-enye anyị akwụkwọ nke bụ ohere nke ọ na-enye anyị kwa ụbọchị agụwa ihe niile nke anyị onwe anyị mere dịka mmadụ n'ezie n'ezie a ga-akpọgide anyị n'obe ma ọ bụ a ga-emebi anyị n'ụzọ dị iche iche ma Chineke kwa ụtụtụ ka ụbọchị ra ka ya onwe ya na-enye anyị ohere ọhụụ ajụjụ e wee bụrụ gịnị ka iji ohere ọhụụ ndị a na-eme ọ bụ gịnị mere Chineke ji na-egosi anyị obi ebere ya kwa ọtụtụ? n'ihi na ya onwe ya bụ onye nzọpụta ọ bụghị ihe na-atọ ya ụtọ ka ụmụ ya laa n'iyi dịka akwụkwọ nsọ sịrị ya ya mere kwa ụbọchị Chineke chọrọ ka ị nwee ezi uche Chineke chọrọ ka ị nwee ndụ ọhụrụ chineke chọrọ ka ị nwee omume ọhụrụ chineke chọrọ ka ị mezie ndụ gị karịa ka ọ dịrị n'ụbọchị gara aga n'ihi na a sịla a ga-ekpe ikpe n'ụbọchị a gịnị ka ndụ gị ga-abụ ndụ gị ọ ga-abụ ezi ndụ ka ọ bụ ajọọ ndụ n'ihi na akwụkwọ nsọ gbara anya ma sịla chineke ga-enyeghachi onye ọ bụla dịka ụgwọ ọlụ ya sịrị dị ọ bụrụ na a chọghị inye ụgwọ ọlụ n'ụbọchị nke taa nwanne m nwoke nwanne m nwaanyị gịnị ka ụgwọ ọlụ gị ga-abụ ọ bụrụ na a sị ka e nyeghachi gị dịka ị nyere mmadụ ibe gị n'ụbọchị gara aga gịnị ka ị ga-enweta ị ga-enweta ezi omume ka ị ga-enweta ajọ omume kwa ụbọchị anyị onwe anyị na-eme ihe dị iche iche nke anyị onwe anyị na amata gị. mgbe ụfọdụ anyị na-amalị ihe anyị na-emebi ihe ọjọọ mgbe ụfọdụ anyị onwe anyị na-amakwala ihe anyị na-eme abụghị ihe ọjọọ ma otu ọ dị ihe ọjọọ bụ ihe ọtụtụ n'ime anyị na-eme site n'ụbọchị ruo n'ụbọchị ya mere mgbe anyị na-eme ihe ndị dị otu a anyị na-adafu n'obi ebere nke chineke anyị na-adafu n'ihe chineke si ka anyị mee bụ ihe ziri ezi ọ bụ ya mere chineke na obi ebere ya jiri nye ọkpara ya bụ jizọs kraịst onye na-enye anyị ohere ọzọ kwa ụbọchị ndụ nke gị onwe gị dị n'ụbọchị nke taa bụ ndụ nke a na-enye gị site n'obi ebere nke chineke n'ihi amara nke chineke e nyere gị ndụ a ka gị onwe gị were kpazi ezi agwa ya mere nwanne m nwoke nwanne m nwaanyị dịka akwụkwọ nsọ na-agbara anyị ama na akwụkwọ kọrịntị eh, nke abụọ isi ise amaokwu iri na asaa ọ bụrụ na onye ọbụla nọ n'ime kraịst jizọs onye a bụ onye kere ọhụụ ihe ochie agabigawo ya mere nwanne m nwoke nwanne m nwaanyị ihe akwụkwọ nsọ chọrọ ka ime n'ụbọchị nke taa bụ ka ị kpọọ ihe ochie ihe ochie ma mee ihe ọhụrụ n'ihi na enyere gị ndụ a n'ụbọchị nke taa ka ị were bie ezi ndụ ebile ndụ dị ka e biri echi gara aga n'ihi na ndụ ahụ ibiri e echi gara aga abụghị ezi ndụ ihe a na-ele anya aka gị n'ụbọchị nke taa bụ ka ị bie ezi ndụ ka onye nwe anyị gọzie gị n'ihi na onye nwe anyị enyere gị ndụ ọhụrụ were ya mee ezi ihe ekele dịrị gị aha jizọs amen unu anụla ozi ọma unu anụla ozi ọma ka anyị na-ewetara unu Adventist World Radio na-ege ntị ị ma na mara chineke na-adịgide ruo mgbe ebighị ebi ma na-arịọ gị ọma na-ege ntị ka anyị gbalịa chegharịa ma chigharịa chineke ga-anabata anyị ma na-asị gị ọma na-ege ntị ị ma na ọ bụ n'ụlọ mgbasa ozi Adventist World Radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị maọbụ na ọ dị ajụjụ nke na-agbagwoju gị anya ịchọrọ ka anyị leba anya rutena anyị nso n'ụzọ dị otu a awrnigeria at yahoo dot com awrnigeria at yahoo dot maọbụ at gmail at gmail kọrọ na ekwentị na 070 7224 070 6363 7224 ezi enyi m mara na ị nwere ike ige ozi ọma nke taa na awr.org chekwụta itinye asụsụ Igbo imeela Chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị Rosemary guine Lawrence na si echi ka anyị zukọkwa ndewo